ala nna anyị nọ ya butere afụfụ ma kemgbe anyị mebiri ya o kedu ihe na-emezi nuo igbo tetanụo tetanụo tetanụ ụra nuo igbo tetanụo tetanụo tetanụ ụra nuo ee ụfọdụ ezinụlọ emebiwo ihe ndị be ha ji dị ebube ha sị na ha na-eje ụka were ihe nna laa n'iyi afụfụ uwe karịa n'uwe ọnwa ike ebe niile n'ala Igbo Igbo teta ụmụ Igbo dododo Igbo teta onye na-akọcha ndị ọdịnala na anyị bụ ndị ọjọọ onye na-agodo chi ya n'owe kedu ka o si bụrụ onye ọjọọ chaina na-agodo chi ha ndị india na-agodo chi ha e. igbo kpọrọ nke ha si kwụsị na ọ bụ ihe ọjọọ nzu anyị na-atụ ọcha anyị na-agọ kedu ka o si bụrụ ihe ọjọọ mmanya anyị na-atụ mgbe anyị na akọ kedu ka o si bụrụ ihe ọjọọ igbo tetanụo tetanụo tetanụ ụra igbo tetanụo tetanụo tetanụ ụra onye na-eme nke ọma jide nke iji mata eje onye na-eme nke ọjọọ wepụ aka enwe n'ofe igbu mmadụ bifala igbo sọrọ nsọ technology